ekene dịrị chineke ọkwa ya kechara m kwụba m ọ bụrụ na chima kọndemụ ọ bụ onye ga-akọndemụ nụ okwu a na-akasi m obi ekene dịrị chineke ọkwa ya kechara m kwụba m ọ bụrụ na chima kọndemụ ọ bụ onye ga-akọndem nụ okwu a na-aka si n'obi ọ bụrụ na chimakọndem ọ bụ onye ga-akọndem m okwu a na-aka si n'obi gbam enwere m olileanya na o nwere ihe mmadụ nwere ike ime otu a brọda ebuka obi evangelist prọfet onye amụma chukwu nwoke eziokwu onye na-arụ ọrụ chukwu the second john the baptist of our time of our time ntị eri mgbe mụnwa bụ mmadụ bụ uwe eziokwu jiri bịa na ministri ya m wee nata obodo m nọ ya agha wee si n'ihu n'azụ agha si n'ihu n'azụ mụ bịa ka m guzoro onye ka m jiri wee gụọ egwu izizi ya ngụrụ na ọ bụ na chima akọndem onwe onye ga-akọndem ebuka obi nkwari ka m bịara mee na nke bịa risaachị ka m mara na ebu arenji dịka ihe ndị mmadụ na-ekwu o wee doo m anya na ọ bụ ndị egoro ego nye ha ego si ha bịa kwuwe gbam afọ m arenji ọbụla ị na-eme ihe na-esi nwamkpa isi dị ya n'arụ gbam ihe agụ ji eme ire dị ya na mbọ na-ekwu otu a yes ọ bụ ihe niile m kwuru n'ebe ị nọ na ihe niile m kwuru n'ebe ị nọ ka ụfọdụ ndị mmadụ fụrụ wee were afa m wee jebe na wee were afa m jebe n'ọkọt ọkọtụ were afa m wee jebe ebe niile dị iche iche ejechara m wee sị na ihe mbụ bụ mmiri na-ama nkume na-asị ahụ adị nkọbadị dekwa ntị adị nkọbadị gbam ekpere nnatara dat day go dey alone nwere ihe ọ na-arụ n'ime ndụ m na-ekwu otu a this is the reason why ji wee bata wee kwuo the second one nkuru kwuru o jezuo abata jezuo abata somebody wee donate ya na ya somebody like captain architect chukwuka ma ọ na-eke o wee donate ya na ya were ihe nye m n'aka how many plot of land 2000 2000 plot of land n'ọka n'ọka wee si mụ were ana handị ya gị over ebuka obi ebuka obi this land is for you o nwere of o everything ha rụcha n'ihe banyere ala so ị bịaruo atụọrọ gị gbara gị katapọt so enwebedo ohere zite ndị nke gị ndị na-ahụtaghị maka propati propati ka ha bịa ka anyị na ha riri jee ka egosi ya ana ahụ e onye a were ana ha ndị ama ova si mụ mee ka ị mara tinye gị ya ya jiri na ihe ya iri gị ebe ọ na-ege 100 days kpọọ ya afa na ya nọrọ ihe mụ kwuru ana ihe a mụ maka ngụwa motivate ya iwepụta na nwanne gaba n'iru ọ eziokwu na a na-ebu m agha maka na m kụrụ mba na m kwere gị n'aka bịa mmakọ ọgụ na-ekwu ihe ị na-eme na-ekwu mma ị na-eme mana ama na ihe mmadụ ya eme na onwe ihe mmadụ ya eme na society ka na ihe mmadụ na-eme ebe egbutebeghị ngịga ebe egbuteghị ebe egbuteghị ngịnwa ọmụ a ka enweta yes captain architect chukwu kadibia chukwu kadibia mmụọ na-eke mmụọ na-eke onye adịghị ya nye wote 2000 plot plot of land n'ọka n'ọka for ebuka obi zion ministry zion ministry biko kpọrọkwa anyị hoha Chukwuebuka Obi agha karịsịrị agha nke a bụ obere agha chọpụ m adịgo emti ọ na-adị emti etichana m ihe abụọ dechia nke gbam iji mgbe ọbụla na ya ọdechia nke ana m akpa ya n'aka mgbe ọbụla were ajụcha were hicha iru oh! no chekin no chekin nwebeghị onye na-eme ministri nwa bụ mmadụ sapụ ọnụ wee sị na onye a na-eme ofụma ma ọ na ọ dị eme ofụma gbam no amount of mmadụ ga-enye m si nje ekwutọ ministrị mmadụ m ga-eme aga m anwa dị anwa nke gị ka nke m wee m n'eziokwu yes mana ka anyị na-ejegodi utu a ka anyị ga na-adrọpụ ya na-adrọpụ ya na na ọ ọ ka a na mana anyị na-eme ka mara ka anyị na-aga ka anyị jee gosi ga ebe ọ dị biko na-etikwa ya na ọta ya na agha akarị anyị ejecha aza bata mbata ewere ha afọ anyị jebe na kọtụ tinye afọ anyị na six kristo na enu m nwatakịrị pụtara ụwa eticha ahwa m yọchaa ma yọchaa masị chọwazie ndụ m who are you to go onye gwara ikwu maka Ebuka Obi ijezuo m ahụ Chukwu Ebuka nwa Ndozie Obi nekwa anyị anyị agbabago na nchere gị full thank you very much ama m like video ahụ na biko kabaru shie n'ahịa kaba arụ biko biko biko kaba arụ mmetụta aka na kọmentị ya maka mara m ihe bụ n'iwu unu n'ụwa nke anụ pụta dozie ime na unu alaikere ihe ọma n'ụwa unu bikoz afụgo m na some people unu ehugo ntutu taa nụ ya akwatu nwanne unu nwoke onye kwatu nwanne nwoke abụrụkwa na odogwu onye bụ nwanne ya bụkwara udo hapụnụ na onye chukwu nyere ndị igbo igbo ji eme ọnụ ka igbo dịla onwe ha hmm? The words that na onye ọbụla ifo na attack this man na bụ evangelist Ebukobi you can never bring them out on a, on a conversation and say this is the reason they hate this young man. Nothing. Just envy. kunu kwatuwe ya kunu mee nke a ka egosikwa ụwa niile ihe ọ na-eme abụrụ ya oke na afta igosichara ụwa niile ihe ọ na-eme abụrụ ya kekwana ndị bụ ndị bụ ndị na-eme nke bụ ya even you in that your believe you believe nwee their own shortcoming in that your thing ị na-eme nwekwa their own shortcoming ị na-alụ agwụ ị na-agọ mmụọ ị na-ebu ọgwụ everything niile nwere their own gịnị shortcoming ọgwụ a ka ọgwụ a choose your own your own way in order to worship your god in your own way because a lot of people na say na omenala dịbalụ gboo gịnị omenala ji wee dịwa bible mee ka ghọta na in the beginning was the word and the word was God, and the word was with God. So ihe anyị in na-akọ na-edebate is all about beginning. in the beginning. In the beginning. Gịnị in that beginning is the word. The word of God is the word God. And the word was with God. So people should stop all this their uh, debate and one si na keep it na ya nke nke amụghị na ya ebinite fụ na na ihe na never ga on so bifo nna nna ya ha na megide ha na-eme wee decide wee sị na ihe ha na-eme bụ gịnị omenala nke ha ma anya dozimi na kpoda people like Benin Benue Makurdi oda tribes ugwu hausa ndị hausa dozimi na ọ nwụrọ nke ndị nna nna ha na-eme tupu islamic abata nene this video ka ọ dị na mgbe ọzọ thank you